AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọgụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nke chineke ka anyị ji obi ụtọ na-anabata gị onye ọma na-ege ntị gị na ezinụlọ gị n'ihe omume nke ụbọchị taa ama m na ihe na-esiri ụfọdụ ndị mmadụ ike ama m na ihe na-eme n'ime ụwa abụ ihe na-enye mmadụ obi ụtọ mana chineke na-asị ka anyị tụkwasị ya obi ka anyị nwere olileanya mara na chineke ga-anapụta anyị n'aka ajọ onye iro ahụ ma na-arịọ anyị n'ụbọchị taa ka anyị wee gbaa onwe anyị mụọ n'ime akwụkwọ nsọ chineke akwụkwọ azaya iri abụọ na isii amaokwu nke anọ ọ sị ma anyị tụkwasị n'obi na jehova ruo mgbe niile ebighị ebi n'ihi na jaa jehova bụ oke nkume nke mgbe niile ebighị ebi m ga-agụkwa ya ọzọ akwụkwọ aza ya iri abụọ na isii amaokwu nke anọ ọ sị ma anyị tụkwasị n'obi na jehova ruo mgbe niile ebighị ebi n'ihi na jaa jehova bụ oke nkume nke mgbe niile ebighị ebi ama m na amen ka m sikwa amen n'ebe a m nọ gị nwa chineke ọma na ekentị ka anyị tụkwasị jehova obi ruo mgbe niile ebighị ebi ọ bụ ma mgbe anyị na-enweghị ihe oriri ọ bụ mgbe anyị nwere ihe oriri ma ọ bụ mgbe anyị na-enwe mmiri nke anyị ga-aṅụ n'ezie o nwere ndị ọ na-adị ike ịhụ mmiri nkịtị ka ha wee kụrụ wee ṅụọ nwekwara ndị na-ahụghị ihe oriri nwerekwara ndị nọ n'ime ọrịa nwekwara ndị na-enwe ihe nramahụ dị iche iche ma na-arịọ gị ọma na-ege ntị n'ụbọchị taa okwu chineke bụ a na amen ihe ọbụla chineke kwuru n'ime akwụkwọ nsọ ọ bụ ihe ọ na-emezu ghara nramahụ anyị na-agabiga n'ime ụwa ana m arịọ anyị ka anyị mara na onye tụkwasịrị chineke obi chineke ga-eme ihe rịba ma n'ime ndị ya ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị na-eme ihe nọ n'ime akwụkwọ nsọ Chineke anyị gakwa n'akwụkwọ ya iri anọ na otu anyị ga-ahụ na amaokwu nke iri ya Chineke si ma anyị atụla egwu n'ezie ka anyị gụpụta ihe nọ n'ime akwụkwọ nsọ ahụ Chineke si atụle egwu gị ka m nọnyere elela anya gburugburu n'ụjọ n'ihi na mụ onwe m bụ Chineke gị m ga-agba gị ume ee m ga-enyere gị aka ee m ga-eji aka nri nke ezi omume m kwagide gị chineke na-enye anyị ndụmọdụ a na-agba anyị ume n'ihi na ọ bụ chineke okwu okwu ya n'ime akwụkwọ nsọ ihe ọbụla chineke kwuru ka ọ na-eme ọ ga-anọgide anyị ihe anyị ga-eme n'ụzọ nke anyị bụ ka anyị tụkwasị obi ka anyị nwere olileanya ka anyị mara na chineke ga-eme ihe ọbụla o kwuru n'ime akwụkwọ nsọ ya n'ezie ka anyị were nwanne anyị job bụrụ ihe nleba anya n'ụbọchị taa Job bụ onye gabigara nọ ihe nramahụ ihe ntaramahụhụ nke dị ike n'ezie anyị ma ihe niile Job gabigara site na Job nwere ntụkwasị obi ebe Chineke nọ o gị Chineke ma mgbe ụmụ ya nwụrụ ma mgbe ihe niile o nwere akụnụba niile ọ kpatara n'ime ụwa mgbe ekwensu gwere ihe niile o gị Chineke ma narị anyị ka anyị mụta ezigbo ihe n'ime ndụ Job ka anyị gbalịa ka anyị gbalịa ghara ị na-ekwuhie Chineke n'ime nramahụ ọbụla anyị nwetara onwe anyị ka anyị na-enye Chineke aha nsọ ya otito n'ezie ọ bụghị ihe dị mfe na omume dịka anụ arụ mmadụ anyị bụ ma anyị tụkwasị Chineke obi ọ ga-enye anyị mmụọ nsọ ya nke ga-agba anyị ume ma na-arịọkwa anyị anyị na-akpọ akụkọ Job ya bụrụ na akụkọ nke dị anya maọbụ akụkọ nke dị n'ime akwụkwọ nsọ mụ na gị bụ Job na mbụ n'ezie ma chineke si ma anyị tụkwasị ihe ọbụla nọ n'ime akwụkwọ nsọ ya obi site n'ọbụ ya bụ onye nyere nụ izu nke jide akwụkwọ nsọ ka m kọkwara anyị gị onye ọma na-ege ntị akụkọ nke mụ nwanne ụnụ nwaanyị na-ekwu okwu na mgbe afọ abụọ gara aga ama m si na ọ bụrụ na ịbụ onye na-ege ozi ọma anyị ụbọchị niile ama m na-enugo mgbe m kọrọ akụkọ na-enye aha nsọ chineke otito ebe chineke nyere m aka ka m wee gbakee n'ọrịa nke na-egbu ụmụ nwanyị ma ụmụ nwoke nke na-egbu ndị mmadụ na ọtụtụ ọtụtụ site na kansa dị n'ụzọ niile dị iche iche nke ara bụ nke mụ arara nke a na-akpọ cancer of the breast mana chineke ụzọ niile nke ndụ m chineke nyere m aka ma tụkwasị ya obi na-eme ihe niile akwụkwọ nsọ ya si na-erikwa ihe m kwesịrị iri chineke wee nyere m aka ma bụrụ onye na-ekwukwa okwu n'ụbọchị taa o nweghị ara m nke ha gbupụrụ n'ezie ara m abụọ anọkwa ya ma na-enye ha nsọ chineke otito si na nramahụ ọbụla anyị nwetara n'ime ụwa anyị nọ n'ime nramahụ ọbụla n'ụzọ ọbụla o si bịa ka anyị tụkwasị chineke obi nwere olileanya na chineke onye kwuru okwu n'ime akwụkwọ azaya iri anọ na otu amaokwu nke iri na akwụkwọ azaya iri abụọ na isii amaokwu nke anọ na atụ aka na-asị ma anyị ma gịnị tụkwasị Jehova obi ruo mgbe niile ebighị ebi ọ ga-enye anyị ụzọ n'ime ihe nramahụ nke dịrị anyị ama m na Chineke ga-emere anyị ya gị nwa Chineke na-ege ntị tụkwasị ya obi mgbe anyị na-eji obi ụtọ na-atụkwasị Chineke obi ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anụ abụ ọma tupu abụ a na-eru anyị nso n'ụbọchị taa ka anyị mara na ọ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrụ na ekwentị na 0706 363 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com ma ọ at yahoo dot nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwute itinye asụsụ Igbo ka anyị gaa abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche tụkwasịrị obi anyị

chineke ọma na-ege ntị ama m n'obi anyị jupụtara aṅụrị na-abụ ọma nke anyị gere n'ụbọchị taa anyị na-arịọ ka udo ngozi na ojija mma dịrị aha nsọ chineke na-arịọkwa ka chineke nye ndị bụrụ abụọ ndị Seventh Day Adventist Church Choir hiltop Aba ka chineke nye ha ogologo ndụ na ahụ isi ike unu emeela na abụ ọma nke unu nyere anyị gị onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 eji m aha onye nwe anyị jizọs na-ekele ọha eze bụ ndị na-ege anyị ntị n'oge dịka nke a unu anọdụla ekele nke si n'aka onye nwe anyị jizọs ka m na-ewetara mkpụrụ obi niile bụ ndị na-ege anyị ntị ebe ọ bụla ị nọ n'ịga ozi ya nọdụ ka ọma n'ime onye nwanyị jizọs ka anyị hụdata isi onye nwe anyị anyị na-arịọ amamihe pụrụ iche n'aka gị na ozi pụrụ iche nke si n'aka gị abịa irita mkpụrụ obi n'oru nye alaeze gị n'aha jizọs bụ onye nwanyị amen ihe anyị ji mere isiokwu n'oge a na-asị bụrụ onye ama n'olu bekee be a witness bụrụ onye ama n'akwụkwọ ndị ozi isi mbụ amaokwu nke asatọ akwụkwọ nsọ na-asị ụta ma unu ga-anata ike mgbe mmụọ nsọ bịakwasịwori unu unu ga-abụkwa ndị ama n'ime jerusalem n'ime judia na samaria ruekwa ebe ụwa sọtụrụ nwanne m nwoke onye na-aga ụlọ ụka kwamgbe kwamgbe enwere m ajụjụ nye gị ịbụkwa onye ama nke kraịst ịbụ onye ama nke kraịst bụ ọkpụkpọ akpọrọ mmadụ niile ịga bụrụ onye ama nye jizọs kraịst anyị ọtụtụ mgbe dị ka ihe nchọpụta na-akọwa ụfọdụ n'ime anyị na-eche si na ịbụ onye ama bụ onyinye amara mana ịbụ onye ama gị maakwa ntị abụọ onyinye amara ọ dị iche n'ihi na ọ bụ okwu ekwuru sị gaanụ mee mba niile ka ha bụrụ ndị na-eso ụzọ n'akwụkwọ Matiu isi iri abụọ na asatọ malite na okwu nke itoolu ga-eru na nke iri abụọ ị ga-ahụ n'ebe ahụ na-asị ma anyị ga-eme mba niile ndị bekee na-akpọ ya kọmand ọ bụ nkwali enyere onye ọbụla n'ihi nke a ọ bụrụ na ịghọtabeghị ruo ugbu a ị kwesịrị ịghọta ya malite ka ị na-anụ ozi a na ị ga-abụ onye ama site na nkwali nke a na enyelarị ka anyị nwee ike gaa jere onye nwe anyị ozi ngwa ṅaa ntị ha iji abụ onye ama nke mbụ n'ime ya bụ na ozi ọbụla e nyere gị n'aka na mkpụrụ obi ọbụla e nyere gị n'aka ị ga-eritere onye nwe anyị n'uru ọ bụrụ na mkpụrụ obi a anụ ozi ya mgbe o kwesịrị ịnụ ya ị nwere ajụjụ ị ga-aza mana irite mkpụrụ obi a na mkpụrụ obi a ga-esonye na ọnọdụ kpakpando ndị ga-adị n'okpu eze gị mgbe onye nwe anyị ga-abịa n'ihi nke a kwalie onwe gị o nwere ndị na-anụ ozi a ị nwere onyinye amara ị nwekwara nkwali ije ozi mana ọtụtụ mgbe mba na-akụ gị o nwere ndị maara ka esi eje ozi a mana ọtụtụ mgbe ị nwegara ọtụtụ ihe dị iche iche na-anọchiri gị ụzọ agụmagụ iwu nke ndị bekee na-akpọ excuses gị na-eweta ha n'otu n'otu iji na-egbohia ozi e nyere gị n'aka na dị ntị ọ bụrụ na mkpụrụ obi a nke kwesịrị ịnụ ozi n'aka gị ala n'iyi ị ga-enwe ngọpụ n'ihi nke a ebe ọbụla ị nọ na-anụ olu m nwa chineke bilie gaara ya ozi ị nọ na vileji gara ya ozi ị nọ na taụn gara ya ozi ị nọrọ naanị onwe gị ndị mmadụ bi gị gburugburu bilie gara ya ozi otu okwu ị kwuru zuru oke ime ka mmadụ mara chineke n'ihi nke a akwụkwọ nsọ asị na anyị ga-anata ike ọtụtụ ndị na-eje n'ụlọ ụka arịọ arịrịọ mmụọ nsọ nye m mmụọ nsọ nye m ike ke mmụọ nsọ enye gị ike ahụ iji eme gịnị akwụkwọ nsọ na-eme ka anyị mara na ihe anyị ga-eji bụrụ ndị maara na mmụọ nsọ nọ n'arụ anyị bụ na anyị ga-abụ ndị ama n'ihi nke a bụrụ onye ama nke onye nwe anyị n'ebe ọ bụla ị chọtara onwe gị dị ka nwa chineke bụrụ onye ama n'ụtụtụ ehihie na abalị bụrụ onye ama nke onye nwanyị bụrụ onye ozi nke chineke bụrụ onye ga-ezisara ya ozi si n'ụbọchị ruo n'ụbọchị n'oge ruo n'oge ozi ọ bụla iziri nwere ihe zie ya o nwere ndị ọ na-atụte mmụọ ha o nwere ndị ọ ga-agwọ ọrịa o nwere ndị ọ ga-akpọghachi si na omume ọjọọ baa na omume ọma o nwere ndị ọ ga-enyere aka isi n'ihe ọjọọ wezụga onwe ha o nwere ndị ọ ga-enyere aka iketa ndụ ebighị ebi n'ikpeazụ o nwere ndị ọ ga-enyere aka igbochi ihe ọjọọ ha na-atọla atụmatụ ya ha ga-eme gaa jeere onye nwanyị ozi bụrụ onye ama nke onye nwanyị n'akwụkwọ mark. isi iri na isii amaokwu nke iri na ise na iri na isii ka anyị gụọ dị mara ihe ebe a na-asị ebe a na-asị otu a o wee sị ha gaanụ n'ụwa niile kwusara ihe niile kere eke ozi ọma nke m onye nke kwerenụ nke mekwara ya baptizim a ga-azọpụta ya ma a ga-ama onye na-ekweghị ikpe n'ihi nke a ọ bụrụ na ị sonyere n'otu n'ime ndị na-anụ ozi a bilie gaa ebe ahụ ị nọ mbụ sọta ụwa n'ihi na Pita James na John bụ ndị na-eso ụzọ Jizọs a ga-ebili ọnụọnwụ ugbu a bịa jee ozi ozi a fọdụrụ nwa onwe m na gị onwe gị n'aka ijere ya onye nwe anyị a ga-esikwanụ na nke a bulie aha nna anyị elu gị nwa Chineke jere onye nwe anyị ozi ị na-akụzi ihe jere ya ozi ị na-ere ahịa jeere ya ozi ị nọ n'ụlọ jeere ya ozi mgbe a na eji ozi o nwere ihe ndị dị mkpa agwa gị dị mkpa omume gị dị mkpa ojiji gị dị mkpa okwukwuru okwu gị dị mkpa ihe niile ị na-eme ị ga-eme ha iji gosi na ama ị na-agba zuru oke n'ime kraịst n'ikpeazụ a ga-eji ya zọpụta mmadụ ọ bụrụ na ojiji gị na okwu ọnụ enwe ihe mmekọrịta ọ ga-ebute nkọtọ nye ozi nke onye nwanyị o nwere otu ụbọchị m gara na otu ezinụlọ ndị ozi ọma bịara ebe ahụ mana nwa agbọghọ bịara izi ozi ọma, mvọ ya na-acha odo odo ọnụ ya na-acha odo odo isi ya na-akwụ n'ala onye ọ bịara izi ọma asị ya na ọ nọrọ ọdụ ka ya zie ya ọma. ya sị ya mba dede na ya bịara izi ya ozi ma ya ya nwa ga-ezi ya nke ugbu a na o chere ka ya zie ya ozi ọma ha dọdere ndọndọ a nwoke ekwe ka o zie ya ozi ọma ya eburu baịbụl ya lawa maajụ nwoke a gịnị mere iji eme otu a ya sị na onye a jiri ojiji otu a etorughị ịbịa izi ya ozi ọma nọọ ya nwa ga-ezi ya ozi ọma ka ọ malite nchegharị ọbịa ezi ya ozi ọma ị hụrụ pọl mere ka anyị mara na ọra anyị ahụ iri ihe a chụrụ na kama na ọ bụ maka ndị so ya n'azụ ozi ihe na-aga ozi ihe na-eje ije mee ka agwa gị dị mma ọ nwekwara mgbe m gara ozi ndị ntorobịa bụ nke a na-akpọ yut savis ife ala nna anyị anyị nọ n'ebe edoro anyị ọnọdụ nwa okorobịa eburu baịbụl bata ebe ahụ agwa dị mkpa mgbe ị na-eje ozi buru baịbụl bata ebe ahụ iti ozi mgbe o bidoro kwuo okwu kwa aha ebe chọọchị ọ na-ekpe mmadụ ebilie na bed ya sị ya shọtọp ị ga-ekwu okwu ebe a mechie ọnụ ị ga-ekwu okwu ebe a ya sị ma anyị gekwara onye ha ntị nọọ ekwesị na-eme ihe a ya sị ya sị gị na ị ga-ekwu okwu ebe a ọkwa mụ na gị dọrọ bịa otu bọtụl bịa fọrọ na na baa ụdọ n'abalị nwanne echi gị mee anyị ike nara mbịa ahụ kwụ ụgwọ ịbịala ugbo ya isi oziọma gịnị ka ị na-esi ọkwa mụ onwe m hụrụ nwa agbọghọ chafụrụ achafụ maa ezi mma ma aga ma m gala dị next ị na-ala nwa agbọghọbịa gịnị ka ị bịara ebe a isi ị ga-ezi ihe ọbụla onye a ga-eburu baịbụl ya lawa sị ihe awụ ọlụ aka ekwesị anyị ṅụrụ nụ ọma dịka mmadụ na ihe ndị a onye a na-ekwu wee eziokwu nọ ihe o mere mana o jiri baịbụl bịa ndị mmadụ kụrụ egwu ejila baịbụl emegharị m anya were agwa gị were okwu ọnụ gị were omume ha ga-anabata ije ozi gị mkpụrụ obi ga-echegharị ọtụtụ ndị ga-esonye jizọs ọ ga-edebekwa aha gị n'akwụkwọ nke ndụ n'ikpeazụ gị bụrụ onye azọpụtara ndị ọzọ azọpụta ha ọṅụ anyị niile zuo oke n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen n'obiọma ka anyị ji na-ekele onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye nyere anyị ozi ọma nke pụrụ iche grant emenike imena n'oziọma nke inyere anyị oziọma nke na-ewuli mmụọ anyị na-eme ka mkpụrụ obi anyị na-achọsi chineke ike imeela arịrị anyị bụ ka chineke nọnyere gị ka mara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezinwa chineke na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ya si na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ma ọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa Chineke ọma na-ege ka anyị were ohere ọma kelee ụmụnne anyị nwoke na ụmụnne anyị nwaanyị ndị na-akpọtụrụ anyị ka anyị kelee nwanne anyị nwoke Asari Njiwa onye kpọtụrụ anyị site na Borno steeti anyị na-arịọ ka Chineke nọnyere gị n'ịhụnanya nke ị nwere na Adventist World Radio nke asụsụ Igbo anyị na-asị ka udo Chineke bara gị na ezinụlọ gị ụba abụọma nke ị nụrụ n'ụbọchị nke ịkpọrọ anyị anyị makwa na anyị ga na-ewetara gị abụ nke ga na-ewuli mmụọ gị imeela na akpọtụrụ anyị ka anyị keleekwa nwanne anyị nwoke Augustine Atọgba onye nọ na Katsina steeti imela na akpọtụrụ anyị nwanne anyị nwoke arịa ekpere anyị bụ ka udo Chineke bara gị na ezinụlọ gị ụba ọ bụ nwanne anyị nwoke Emeka Izuọgụ onye na-akpọtụrụ anyị site na Jos naijiria anyị na-ekele gị na-asị ka mara Chineke na ịhụnanya ya dakwasị gị na ezinụlọ gị ka anyị were ohere ọma kelee nwanna anyị nwoke sọnde onye na-akpọtụrụ anyị site na Bauchi arịa ekpere anyị bụ na Chineke ga na-eme ka ihe ọma ọbụla nke tinyere aka ka ọ na-amụba chineke ga na-edu gị n'ụzọ ọbụla nke ị na-eje n'ime ụwa anyị nọ n'ime ya ọ bụ nwanne anyị nwoke chibụike onye na-akpọtụrụ anyị site na Guinea Conakry anyị na-arịọ ka amara chineke nọnyere gị ka ahịa nke ị na-ere ebe ahụ ka chineke na akpọtụra gị ndị ga na-azụ gị ahịa ndị ga na-akwụ gị ụgwọ mgbe o kwesịrị n'aha Jizọs amen imeela na-akpọtụrụ anyị ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kpọtụrụ anyị site na anyị akpọọla ekwentị anyị 0706 7224 mara onye ọma na-ege ntị na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo chekụta itinye asụsụ Igbo ka anyị were ohere ọma kelee nwanne anyị nwoke Gospel Amos onye na-amụ akwụkwọ na mahadum Babcock University na-enyere anyị aka n'ịtịkọta ihe ọma nke anyị na-anọ n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike mmamizu nke si n'aka Chineke ya dakwasị gị n'aha Jizọs amen onye gere ntị na ndị kwupụtaranụ ka udo Chineke chia n'ime ndụ anyị niile n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo